afọ m bụ Prince ọnọchi Obi Ndị Igwe onye a na-etu obi agwa Ụmụeri ndị Lagos na-etu ụmụ ichie ọsọ mberede one of Lagos steeti ọjọ ịbaland ụmụ ikorobịa na-etu m solid man ibe m ji dị ebe a taa bụ n'ibe na-eme ebe a masịrị m ọ ji ka igwe nne yi m were na-awa ata one of ezi one of ezi mweri ọ na-awa dị New Yam festival ibe anyị na-ekwu ala mmụọ ọya ka a e na-eme taa ya ka anyị ji wee bịa anyị etolisiwo ndị ichie o nwere ụdị ọzọ ndị ichie na-ara ọ nwa nwa amụta ibe ibe nna anyị na-eme ya ka anyị nọ n'elu ya ka mmiri mere iji dị ebe a taa kedụ a na bụ ndị mba ọnụ igbo ọnụ ndị igbo onye igbo na ozi nwere ike izi ndị igbo ma anyị na-eme taa àgbẹ̀kọ̀ bí ibẹ̀ yẹn. Ọmọ oníṣòwò fẹ́ lọ́yẹ̀. Ife mugu ogbe kunye wa n'okpukpule. Ife na-eme ka ala. Ịbụ dị onye nwere. Obie kunye. Obie kunye. Afọ ikwe mwe. Onye ikwe mwe. Kala aka. Ife na-eme ka ala dị mma n'ahụ. Maka na ọ. eziokwu eji ka anyị nwere site na obi agwụrụ dị mmadụ ike na atọ mụrụ ikpe na na-agbachite ji a na-awụ na agba ebe a taa ọgwụgwọ nke elutu unu ya awala ọnwụzi isi ọgwụgwọ nke elu pastọ ọrụ ndị bụ onye ebo

eziokwu ezigbo onye ka anyị na ụwa dị ndị iche nwere ihe uru nwere ndị egwu nna ihe nna ndị egwu karịrị agbanweghị kọsmas onye ọga bịa taa